nwaanyị anọ sibe ọkwa ka nje ka m abatakwa n'ugbu ugbu a m ga-abata ozugbo ozugbo were nwaanyị sibe nne eh? ya ka ebe nwa nọ afọ nwa ka ị ga na-egbe nwa bụ ime egbere m achọghị ịpụ achọrọ ka ya ya ya ya ya nna na esi na ji ya adịzi ịbata eziokwu ezigbo ike gwụ m n'abalị nya ọ dị ka ị maara gwa nkịtị kanje ka m bata ka anyị kpanya bụ ife o ami na ihe anyị imani ihe ba kanje mkpụrụ ma bata ka mma agbata ahụhụ nnukwu anụ nne nne biko ka nje ka m bata walo nwa yo sibi fa na-esi o to ko to ka dịka isi ndị gị si atọ ma mo gị na-atọ abụ nwa gaa ọfụma biko gbatakwa nna anụ buru ibu na biko nke dịka ibia ọkwa ịfụla daka ịfụ adaka zeela adaka biko anụ m ọ na-ama mmadụ ajọ ụla <laughs> nwa m isowo na maka adaka hapụ ụmụ anụmanụ niile nọ n'ọfịa nwere nke nna mara papa ama nka anyị si eje ana ị maka na maka akụkọ adaka m na asị ngo nka m soro gị je gbaa nta <laughs> anụ m na ọ na-agba mmadụ n'ife ọ na-agba ndị o nweta ya ọgba ọcha na ego n'otu biko nna anyị hapụ nwa a ị na-eje biko maka ife a agwa gị o nwere onye nkụzi anyị akụziri anyị ife ọ gwara maka adaka ọ sị na adaka na-agba mmadụ nwute gị <laughs> ìsọ mú tẹkọ ọba ọba ọba. nítorí pa mú bẹ́ẹ̀. owó tẹ ìbára wọn ìbára ìbára dẹ́ka. ọbatago ọ ụmụkazikwa nnọọ nke taata gị obi ụdị ọnọbụzi nke ala iri ụtụtụ ọpụwa ụmụ nnọọ ife dị mkpa njọ ka mụ na ya kpa ya na ya na anwụ adasị kpata gị nkwụ ya dịka ekwesịrị ọ ga-amụ na gị bata Oh? kedu ife nna na nna gị na-ekwu maka akwụkwọ gị kwe mana oge na-aganarị mm. ee eh? eh? eh, mana ah, ego ji ọlụ ego adịrọ achọ ka m gaa mahadum gasie ya ike mana ego adịghị ji nwayọọ nwayọọ na-eme mfe na-ayọ Chineke na na anya afụ nwa afụ nwa o nwere nche ịgwa gị mgbe ife ya eme nkịta anọ ya otu ka esi agbaba mbọ ịgbaba mbọ ị na-agbata ego ị na-enyere nne na nna gị aka ị na-agbata ego ị na-ehep ndị bụ unu ehe ukwe wee na-abanye di a echere na agụmakwụkwọ na ịzụ afịa e, nwere ife jikọrọ ya na abụ ife ibu bụ onye afịa ịghọtago anyị nwa na-agụ anyị nwa nọ okwu ego ka a na-ekwu n'unu <laughs> okwu ego ka a kara kwuru okwu ego gị nọrọ ndị anyị na-ekwu okwu mụ achọghị ịga achọrọ m inweta PhD achọrọ m ịbụ prọfesọ achọrọ m ịnweta doctorate degree ọ ife m chọrọ inweta nya zụwa afịa ka anyị ji ka m ji nwa o nwere ntị ịkọwakwalụgo iji nwere eziokwu na ihe ka mma na ịbịa ka je zụba afịa bịa ka jee Lagos ka je zụba afịa na ego dị na afịa isoro nwazi ibe gị na-agba mbọ ị na-agbata ego <laughs> afụrụ m ka isi na ya dị gị n'afịa onye na-azụ na one in na one in ọkọ oge na jọ ọba ama ọgbẹni ọwọ ẹfọta ọgbẹ. ọmọ ẹja ni ẹ ga yẹ gbọdọ ní mọ́tò bí fún ìwé ẹsọ mọ́tò ama eri anọ nkịta ebe ọ bụ nke ọmụma bụ ọmụma ka e nwere ndị nwere nkịta anọ ma ọ bụrụ na ị ga-egogori n'imoto m na-egosi ya moto anyị wee nweta phd ọkwa ọpụtara ya anyị na-awere anyị wee nweta phd nweta masters anyị nlegodo ọkwa akwụkwọ nke a igburu oge niile iyi ogbe igugide oge iji mee ife were igugide gugide ịgụchicha akwụkwọ iburu faịlụ gagharịwa ọkwa na anyị na-achọ ọrụ ịchọgide ọrụ ịchọta ha ọrụ ịta setifiketi gị n'ọnụ ọgwụ ụdị akwara gị na Naịjirịa ka mahadum achọrọ m ịga gachi ya gakpọ ya anya ɛwɔ ɛmu malize. yà àyìn tọkùnrin kò àwọn fún wa. yàà àwọn fún wa bí fún wa. revenge business ẹ mẹ an fọ kàdé nà àwọn. yẹ kúrò kó màá sìn àwọn bọ. mo bí tẹ̀lé Lagos fún mọ́lẹ́ yẹn fana. ẹ ẹ kò dọ̀. ah ibi ibi ẹ fana. ibu dùn mí. yàrá ló fún

na-egbute anụ ji na anụ n'afịa eh? nje gbuo anụ lee n'afịa echi mgbe m butere gị agụ eh, agụ na agụ nwanne m ọhịa <laughs> anyị na-emere onwe anyị ihe nwoke bụ na jidere m etu a ka eh, achọrọ m ka m jekwana m mgbede ka achọrọ m ka m na nke nwa ka anyị zaa na-abụghị Ah, ndị ahụ ọbụla eh, ndị anyị na agbalị odibo ahụ dị a ga-emekwe na aga ma ọ ga-eji ude ude nna anyị m nụrụ ọkwa ụdị ya kemgbe iji ọpụrụ kemgbe ụtụtụ afọ nwa chekwara ịkpata nkụ ahụ ụkwụm ya hei ka ihe jikwenu ha kwanụ nna anyị ejenụrụ ọkwa ụdị ije a ejenụrụ ọkwa ụdị ije a bụ na ebe ebe egbe nna m ga-akọgbara ebe anọ ọ bụghị onye tọwazila egbe n'etiti agadaga ụzọ nwa anụ ọfịa nye anyị na ebe a na-esi mmadụ anọkwa ya mmadụ anọkwa nwere ife ị na-ekwu gba anụ ọfịa nne m okwumọgụgụ gị kwụsị ikpọ m ụdị gị iyi na-akpọ m ikpọ m anụ ọfịa ikpọ m nke ikpọ m nke ikpọ m nka ọkwanụ nwa gị ka m bụ ọkwanụ nwa gị ka ọ kakwa mma ịmalị ya kịta nwa gị ka m bụ aka kpuchie ọrụ nwa nwa nwa ndị mmụọ na mmadụ nwanne na-abụ eh? inwe nsọpụrụ na ajụ ese ebe na ikwuru okwu bụrụmendụ eh? nọ na n'afọ dịkara na-enye yi nri eh? ife ka afọ fesịrị ya azụ ebee ka nna ị nọ nna m o kwa aka ọ pụrụ nna m apụgo o jego ebe ọ na-aṅụ mmanya ebe ọ na-apịchalụ jebe ebe eri mgbe ka ọ ebe a na-achọ gị eh, kamgbe ọ chụkọtara ya ọfụlọ gị ọpụba ị matakwanụ nna m ụta ịbụzi agadi agadi ka ịbụ na mmụwa emego agadi ji akpọ ya anụ ọfịa adị na ata adị mma na agadi ebe di m nọ ọkwụ na afụgokwanụ nwata kwuwe ọnụ si na ọgwa nne ofu mmezi agịrị ebe di m nọ mmezi agịrị n'ebe ụmụ nwoke ndị ọzọ nọ ụtụrụ chapụkọ ya anya ebe a anụ ọfịa nsogbu adịrị nna ọkpọ gị na nna ya unu ga-afụ ife n'ụra a ah, kichi mfe nji akpọ ya ajọ nwa anụ ọfịa kemgbe nna gị kemgbe ụtụtụ nna gị pụrụ ọ batabi gị nwa jekwuo oge kpatakwa nkwụ pụọ ebe ahụ atọ ọkwa nsị gị na njele ịkpata nkụ na anyị apụta ụdị nkụ akpata ọ dịkwa n'izi ị na-ekwu na nna ya batabere n'ebe ekweni amazi m ụdị ije ọ gara ihe a kemgbe ụtụtụ kwube mmadụ obi n'enu ebe a na obi ekolupu mmadụ ọ bụrụ ka onye nwa si wee ya laghachi onwekwa ha ọsịsị ndị ososo si ka m si ka mgbagharịta alụ na otego e, e. ọ dị isi alụlọ ya mma egwu na-atụ gị ị nne mmanya unu tata jụrụ ezigbo oyi otu m si chọọ mana ofu ihe fọdụ ọ bụ na nke a unu ji ụkpaka aza agwọ na ọ ọka ọ ka bụ nricha taa ndara gị n'ebe ị na-ere Papa, Gịnị? Eziokwu. Onye gwaziri ya na nna ka nwere oyi afụ gị ebi mgbe ị na-ebe o jezi je gwa ya ụ na-abịa ebe a kịta ahụ ọkwa ọsọ ndụ gị kịta ahụ gbaa ọsọ ndụ na gịnị mere ọrọzi m nwe ụlọ ọ bịa ebe a gwa m ihe ọ bịara ime nne nnekwu ya ihe ego bọtụl na-abụ ka m ṅụ hmm? chọkwa iwere okwu emechazie ka anyị mba udo udo ka o nwere nwa m nwoke na-agwa m ka m nna na nwa ka anyị mara ka esi eje mhm. bịa kere amaka bịa bịa bịa bịa ka echi anụ aṅụrụ biko ka m bụchakwa n'ihe m kwuru hmm? onwe <laughs> Due nnọọ. Papa ya abata. Na ya abata. o mere enu ma ọ ya abata gịnị? Kedu mgbe ọ ga Kedu mgbe ọ ga-abata? Ọrụ nta ka o ji were. Ihe ma na ike ọ bụrụ na ọ chọrọ iwe ọnwụ nke ọ ọ ụzọ dị mgbe ọfụ ya na ya na ga-ewe nnukwu oge tupu o nwa ụzọ dị mgba. Ekwe maka ụzọ dị mgba si anụ ọgụ. <laughs> ma ọ ọ bụrụ na enwe agụ ọfụrụ ọ chọrọ ịdọwa ọnụ ka ọ dọwa ya ọnụ ka e, e, nwa amadi a na-akpọ ọdọwa ka ndị mmadụ ọnụ o nweta ọ ya ọnụ <laughs> e. mana ị na-achọ m na di m ka dị ndụ hm? ihe mee mpa Only ee maka na o nwere egbe ọ mgba na-eji nke ghọtago o egbe mfọ tọgbọ nnọọ n'ụzọ tọgbọrọ nnọọ ọ na-adịsị m ka nke na-adịkwa nke ọ bụrụ nke ya ndezikwa ya mana amasịrọ m nwaanyị ka m ajụ gị ma ọ bụrụ na efe ya mee ya ịghọtago n'ụzọ

bụ nke bịa bịa ka m gwa gị abịrị na anyị na-agba ịsa ya ka ọnụ ọkụba ịkọ ịmaazị onye ude bụ ude na-abịabeghị na-agwụ ya mmanya ịmarazi onye ịmara pụdi m ka ọ nọ n'ụlọ nụọ nwunye ọ na-anụ isi na na-agwụ ya mmanya ọ shop ee chee ka m gwa gị ka m eme aka ka ndị di m ga-abịa ebe a tụọkwụ na shop ya ọzọ mmanya na-anyụ ya afịa na-agba ndeba tutu adi nisi agbe ifo sisi na ne wa ka mbele na. ee ya ndeba. ee dɔ kala se. idu dɔ kala se dɔ kala se. bia ɔmu fi ne mɛ n'an na. mu jɔ ne nkuwa ɔkala wɔ ɔkala wɔ a ka sigom stage a ba ye stage ɔzɔ lɛfɛ lɔzɔ nkɔlɔ mu ni jɔn tɔn ya inú náà nù. awọn kan ọdẹ bẹẹ mi o tẹ stein. mo gbà awọn kan àwọn ẹ̀ṣọ́ lọ́pọ̀ kí bẹẹ mi bẹ ọtún. ọsipi awọn kan ni àwọn. ọ̀nà pinna ẹ bẹ́ẹ̀ kọ̀sínà pinna pinna kọ̀sínà pinna pinna. ṣé kà ń wá kí anyway sis come use it but so so ga bia so so ga bia ga ga because one fear for him ma hey old cargo no no no the thing that happen be that here na people old cargo rapia ga road okay so we call up okay me za for action cross my because only for july dem ma dem ma bi awon te me ya ga nse ahia biko na me ma pota ga e bo so na no no sense mwa da no wa ko de mwa da no wa o afukwa nne m eh ya na nwoke nwa no n'ụlọ aka na alụ alụ amamihe a na-eme ọ bịa na-emetụ nne m aka nne m na-asị ya ji nwayọ ya ji nwayọ eziokwu amaghị m ihe a na-emekwa ọ na-asị ya ya ji nwayọ ya ji nwayọ a a na-esucha ọnụ ọ na-asị ya gị ya jiri nwayọ ya jiri nwayọ n'ụlọ aka anụsịrị anụsị efu ya nji wee sị na ibe okpu iwe onye iberibe ịbara uru mmadụ ya na efuchara ihe ndị a kamgbe ịsọrọ ka imepe ọnụ gwa m izochie ya ee aka m agwakaghị mana nka na-agbakọ nnọ na-agbakọ nnọọ ihe gị na mma ya eme oge m nọ na-agbakọzi na-agbakọ uche wee pụọ ya ude onye mere agwa m kedu chukwu na taata, na egwuroro m na nke onye nwaanyị a na-ele mmanya ọ bụrụ bidoli na ka anwụ ofia ọdọgbara onwe na-ele onwe na-ele mmanya tata ee ọka dị egwu akụmaya ọchaka n'isi gị ka ị mụọ ụlọ onwe anyị tozu etozu ka ị na-anọ m onye mmụọ mana nsogbu adịrị ya agwagwo m ya na ọ aka alele ule o ji kpọwa onwe na bịa palọ ebe ọ na-ele mmanya wee metụ dị m ọzọ ee o mmesi ya ife irue efe na azụ toskere chukwu gị na ere ịbụ ihe na-eme jụnwa kenekwuo chukwu nke gị na ma nwetara gị ebe ị nọ na-apịtọgharị n'ụlọ ụlọ aka na-arụ arụ gị na nwa okerekwu a ọ bụ na m nwetaghị gị ebe a aka m ekuru mmiri si kụọ ego n'ọnụ gị ude mmụwa mba mmụwa kpọrọ ebe ị na-epigharị isi ebe ipi oge ebe isi ebe a ipio oge ebe a ịna aka ị na-alụ mmụọ si ugbo wee lata bata jụọ anụ mpamalụ a bụ bụ bụ ọsa dị ndebe n'ụlọ si ekelebe di m nọ ọ sị na di m ejibego na nke pinọpin ya ego na-eji api aka na-aṅụ mmanya mụ jebe ebe a mmacha onye wee jebe ebe a nyepụta na akọ akọ ife anyị na-akọ mechipụ ọnụ gị nwa ya na-anụ anụ ka ebu keke na-agba ọnụ tantatantata na ga akele chukwu ya mekwuru ebe a ọ ka adịghị egwu ọ gụwa ka ide ekele chi gị maka ọ bụrụ na m nweta gị ike si ebe a naba lezere ọnya ozu na ha amịarị na-amagharị isi ka oke oke pịara isi na anyị nna anyị eri ụtụtụ ọ gawara nta ọ natabeghị ruo ugbu a ọkwana ka anyị ka bịa malụ ma nwee kunu wee marụ ife mmelụ ma kunu marụ ebe o jere ịghọtago ọ a ga-achọba ya ka a chọba ka ajụjụ ọ na ala aka mmadụ pụrụla onwe ya pụrụ amụrụ ma ọsọ ibi ya aṅụ mmanya n'ebe dị anya e, e, e, na-awụgharị efukwuju ubi ndị a ọbụgodi na chi ejigo onwe oge ọ ga-abịa ruo achọba ndị anụnụ nwoke mụtara agadi nwoke otu a unu na-achọgharị na-anụ je ezu ike biko ife na-achụ unu ọsọ nna ya ọ nọrọkwa n'ụdị unu nụrụ ụdị a ọ bụ anyị na-ekwu na ọ bụrụ na anyị ma na a asị ka ebudo na oyotago tupu chi ejie chọwa ewu ojii ọkwa ya ga anyị ka anyị bịakwa gwa unu ka unu ka unu malụ unu ka mmadụ zuo ike ife ka mmadụ na-enwe anwụrụ ebe sọ na-agba ọsọ na-agba ọsọ na ya na ni mwagire kaka awaka isa kabida na wale akata ayoma ọfọlọbẹ wa ma abalẹ ọbụrụ ịgba taa ya ọkpọta sị ma abịa jụ agba di ịbịara bịa jụ m ụnyaahụ kịta ala ya na-ekewa ka mmadụ kwụsị ọ gịnịzi oge hm? ịpụtakwa ebe a n'isi ụtụtụ a na-abịa tinye aka n'agba na-echegbu onwe ịchọzi hm? igbuzi onwe gị egbu ah, maka na eh, eh, eh, nna anyị anyị na-achọ ya achọ ama m na ọnọdụ anụ anyị nọ anyị nọ na ya n'ụlọ a na ọ na-ewuta gị ọ na ewutekwa m otu osi obi na-agbawa m mgbe ọbụla m cheta maka ya na nwoke nọkọta nọkọta nọkọta achọwazịa nwoke achọ amara ebe ma ọ nwụrụ anwụ amara ma ọ dị ndụ nwe onye ma ebe o tiri isi ịghọta ọ na-ewutekwanụ m n'obi m otu o si ewute gị mana biko anya ma mgbu n'onwe anyị tinye na ya ịghọtago n'ọkwanụ mụ kwesịkwa na ị na-eme ihe anyị na-eme ka ị na-agụgụ m obi mana imewuzikwe n'otu a mụnwa na-ebezi na ma nwụọ na ma nwụọ gụnwa na-ebekwa na ịnwụọ na ịnwụọ onye ga-akasịzi e, e, ibe ya obi ee eh, biko ozugo nne m ezi m o nzukọ ife ncha ya adịsị mma achọrọ m ijekwuta mmiri ka m nsụsa akwa akwa m ji wee gaa ọrụ ụbọchị a mma apụta o nwere achịcha m ala gị n'ime ụlọ biko ị ga-akaba alụ ka ilie ya tupu m si na mmiri nata o biko mm, hapụ ife ncha ya adịsị mma echiche ya mama na-eche echiche erigokwa nne o ọ bụ na mama kwụsịla echiche ọ na-eche mama nwekwara ike akọba aja akụkọ n'isi hmm? chineke abi n'eluigwe nọkwa and ọ na-afụ ife niile ka anya ya ajụba chukwu ajụjụ afụ nwa oge elugo mgbe anyị ga na-abụ anọkata nọkata ajụọ chineke ajụjụ ama njụ ajụjụ gịnị mere ama njụ ajụjụ ọkwa a bụ chineke na-afụ ihe niile na-anụ ihe niile anyị na-eme kezie ka ọ ga-esi ọnọkọta ọhapụ nna m nna m jewalụ ma taata enweghị m ebe ọ nọ nna m nwa enweghị ozu ya afọ ha ya na ọ bụrụ na ọ ga-ebunye nu m ozu ya ka bunye nu m ozu ya ka m jee nne ka mmadụ ehe na mmadụ anwụọla ka ife na-akọdo ya afọ nwa gee ka m ya ife ifu chineke anyị na-ekpere chineke anyị na-akpa afa chineke a dị ọ dị ụnụ n'eluigwe ọ na-afụ ife niile mara ife niile na-eme olugo mgbe anyị ga-akwụsị ya asị akwụsị ịna-awọli onwe anyị nakwa anyị wọlidebe onwe anyị ịghọta m na-agwa gị ọ bụrụ na ọ nọ kedu ihe ma ọ ga-ejiwe hapụ nna m nna m jewe ma taata enweghị m ebe ọ nọ gee ntị ka ndị be anyị na-ekwu sị na onye mgba akpọ ụkwụ ma ebe ọ na-afụ ya ụfụ Hmm? ife ị na-ekwu aghọtara m gị ọfụma maka na ife mee gị ọ bụrụ nwa ka ọ mee mma na-ekwu otu ihe isi ekwu mana afọ nwa gị kpa ntị ka m gwa gị ifu chineke na-eri nnu n'eluigwe a na-ene anya ọ na-afụkwa ife niile ọ makwa ife niile hapụ ya anya n'akụ maka na nna gị mmụọ m gwara m na ọ ya anata tụkwasị ya obi tụkwasị chineke obi na-emezi ikwesị ịdị na-eme ka nwoke afụ nwa ọ ụkwa gị na ebe a kịta kịta na-akasi m obi na-asị m na ihe ga-adị mma na nna gị ga-anata nke ka isi nọdịzi ebe a na-eru uju nne m ka m jikere gị ajụjụ chineke ọ ka nọ n'ụwa chineke nọ

Oh. Mm. Yes, again. Eji mi aja nuance. Ni eji gịnị nuance? Eh, I'm going to Onwe na eme gịnị isi? Afụ nwa. Mm. Izi ni eji gịnị nuance? Eji mi aja nuance. Ara go rugo no dia. Ka nkwakwa ale. Mm. you, if dị ka If ifolo na. Ifolo ifo na aba aba na ọbụna. Ị na-eme Holy Ghost fire. Holy Ghost fire n'enu, Holy Ghost fire n'ani, Holy Ghost fire n'etiti. ma gị ma holy ghost fire gị ma ị ịgụ akwụkwọ nsọ gị ma ife ọbụla bụ ife nsọ ife nsọ nsọ ọbụla enwezi ife ọbụla ya eme n'ụlọ a ganye na nna m anata ị ga-ewele akwụkwọ nsọ gị ife nsọ nsọ gị na-eme ime nwere nsọ nsọ ga-adị dunata nna m ebe ọ nọ ị na ebe a ngwanụ isi ya dị ọgụ mma ara ka ị na-aghọzi ọ gaghị ekwe omume ịda ọ gaghị ekwe omume bakwanụ bịa mee Holy Ghost akwụkwọ nsọ gị akwụkwọ nsọ m ọkụ nwa ga n'ime ọfịa ebe nji eweje ebe nji eweje nyụọ nsị nsọ m nke nke akwanụ na aga ekpekwa ekpere aga m abụ abụ nwekwe nke m na-eme chelu ka m gwakwa ya njugodi gị ofe nyaahụ ịdara n'ọkụ maka onwe ajọ nlọ nlọ nya agụ onwe ka agụ onwe gị na nri gị ka ị na-ajụ ajọ nwa afụmadụ onye na-akwọ nsọ m dịkwanụ m echichi biko na ele ụdị mmadụ dị ihe ajọ nwa so were ba nne ya afọ nna emekona eh, obi kpọ nna agwa m wee na-eti ozugbo ọ kpọrọ m gba m mgbara wee bataba gị mere ịkpọ ozi nzie m eh? nna onye ma na ọ ya elu etu a nọ mụghachikwa m emesịa ma ọ ga-abatakwa kagoro nke o si eme jos ka o si wee eme ka ọ ka onweghị ọzọ na anyị anyị tetewụla ọsịa ka o je gbaa nta mmụọ bụ ekwele egbe obula egbe jawara anyị adịkwa ka egbughị egwuregwu mbọcha niile gasịa enwe onye fọrọ anyị mbọchị nke bụ abịa nke ịtọ ma tata mụ na gị nọ amara m ma adaka o jide anụ nna m sewasị ya n'ime ọfịa lie Hmm? Eh, eh, ife nke a gwụrụ ike mana cherukwu izigo ndị uwe ojii nya egwugo ndị uwe ojii gbasara ife nụ ka ya na-agwa ndị uwe ojii ịgwa ndị uwe ojii eji m ego njeje agwa ndị uwe ndị uwe ojii ọ abịa abịa nala ya ego nwee ife ha ga-eme nwere onye ọbụla m gwara mmakwanụ ka ya e maka mma ka e ka arụ dị nnọọ ọ nọrịa kịta ọ sị ka o jee ọka ka o jee ọka jee mee ife n'ọka na ha apụta ọ ga-ahapụta ọ na ha nọ na-agbake na nwaanyị mmadụ kedu ka bi n'ụlọ ga-esi wee pụọ na-agwaghị onye ukwu na onye nta na ọ na-apụ apụ o dokwere ya anya na onweghị onye anyị ga-eji ịjụ enwekwa onye mma agbakwuru o wee pụọ ọ gwaha m ọ gwaha nwa ya nwoke esi agha akọ ya akọ hmm. mụzụgozie hmm? hmm? ife iyi na-ekwu ọ na-agba nwoke m obi ọ na-eme ị na-ekwu ya ọbịa ọ na-eme ilu n'ime obi e? o zugozie ofe nchọ ka ịghọta bụ na ife ọbụla mee onye kpata o ji wee mee mana biko tụkwasa chukwu obi tụkwasa chineke obi ka o so chukwu ma nke ka mma e? o zugozie biko ya ife niile ị na-ebe a na-ekwu ọsọ nnọọ mma na nke nke maazị anaghị ebe mebisa ife niile ekwu ebe a na-akpa akpụ mụ na gị nọ larịza na-agba akpa na ala na-akpọ afọ nwa Ei! Chineke ebe ka ị nọ ei nsogbu gị nke na-eme nke ugboro abụọ mana gị na-ekwu okwu ekwute okwutu anụ nwanne ife mmemme ma njiri alapụ gị si ebe abụọ bụ nke mbụ maka ọdịnama mụ na gị nke ịbụa maka ịfụnanya m nwere n'ebe na ya na nke tọmaka ugwu m na-akwanyere ya gị nsị onye ọbụla hapụ maka onye ọbụla hapụ maka m bie ndụ m otu m chọọ ibi ndụ nwere onye ọ gbasara m afa chukwu ọ na-agbaka m agbaka na ntị ma ọ nara agbaka m agbaka na ntị joga eles vão lá, rápido que ele Lagos nke na nke eme nke ọ nwere etu si wee bịa ada ọgụ mgbe gwa nka nwe ọka nnaba ka ga-atụ ọnụkwọ mgbe m ji chụpụ gị ọnụkwọ mgbe m ji esi gị nnaba ọnụkwọ mgbe m ji kparịa gị ife mmelụ bụ na ikwusi ife ikwu mma n'ihu fụọ ọnụkwọ mgbe m ji wesi na wee chọkwa ya na ịna ịghọtago anyị m naba mma anaba bụ m nwere ofe nche gwa gị afọ nwa bụ na nne gị imirika sɛ ni oduma yɛ adi imirika sɛ obi ɔmo hɔn mu ɔmo hɔn mu nkankan ɔmii nɛm ifa atɔ teta no ekusi ɔkɔ mu nti ɔwɔ na ayi duo emu adi fɛ gini anɛm. anga na ɔmo ife nnɛm. manye mene achọ nke mụmụ mgbe afọ ime mkpọkịta ka mbụ ama nka nsị agwụ iwe ama nka m na-asa ọzọ m obere obodo na mmiri mmaghara ka ọ ga-awụ igwe ya ọnụ nke gbara mmiri esogbuna nwere mma nke ụkwa maka ya na mma abịa ka m gbajebe n'ọkwa ndị mụ na-akpaso

Eh, nna anyị kwanụ ọ nọkwa nna m eh. ọ bụbakwanụ kịta mana ọ ya abata na ntịntị oge ọ ya abata eh, anụkwana m ife mere aka m abịa afụ gị nsogbu adịrọ nwanne m nwoke na ya bụ ife ọ gbagwojuru onye ọbụla ya mmadụ ọ na-enyochazi ezinụlọ na-achọ a nne m dewo e, nna m maazị m gara e. ị na-esi m anya kpọọ m nne na anyị na-esi m anya otu a ndị kpọọ m nne ọ dị ka nga nwa ajọ nwa ka ife ọjọọ chukwu ka ga-esi nwe nwa ajọ nwa gị ka m gị ka nke a bụrụ izizi n'ikpeazụ ị ga-anọkọta kpọọ di m nna gị ajọ nwa si o were nne afọ ka ka ile di m ka isi wee lee nna ya ị chọrọ ile di m ka isi le nna gị ajọ nwa kpuchie ọnụ ọsọ enwee ka m n'ụlọ gwa na ịnọ ka m bịa ka m bịa fụ gị na ka mụ na ụka, anyị anyị kpaa ya ka m nọla anị maka ka m afụ esi nọọ Chibuike gwa gị na nna ebe a ọ ya m wee chọrọ m wee bịaba ọkwa ife ikwu wee na-ajụ gị ka ife kpata na ị nwere ike nnọọ ihe ọbụla bụ ihe ọbụla anyị na-akpa ichere chere m na be m ka nnata ee eh, nnọọ nyanwa ka m ji ebe maka na ife ọkụkọ ji mmiri na-achọ dịkwa na ezigbo mkpa ife a bụ izu ụka abụọ kemgbe a chụwara nna m achọ bụ nwanne ya nwoke nwere onye ma ma ọ ndụ ma ọ nwụrụ anwụ ya na mana o kwere m nghọta na o nwere ụgwọ iji ị kwesịrị inye eh, ọnya ka m bịalụ maka e, e, e, achọzi m ego anwa nke taa nke echi o nwere ife dị mkpa m kpere iji ego mme ịghọta eh. eh? gị na ka ndị mmadụ na-echezi n'ụdị na ọmụ gburu nna nwekwa mgbe m ji esi ka si gị chewe na ọgụ nwa bụrụ nna ya nwekwa mgbe m ji okwu ya gbakwa n'ife m chọrọ ikwu ife m chọrọ ikwu bụ na m si ka m bịa lụtara gị na enwe ụgwọ iji nna m na ọka iweta inye m ego ọ bụ nyekwe m nwekwana ihe ọzọ afọ nwa ị ga-anaba hmm? mbata ka a bịa mara ka esi akwụ onye okwu ụwa ka ije wee kwuo ojije ịma ife m ji ekwu ife m na-ekwu ọ ka ịhafụ ijikwa ego a nwụcha ya na mmanya ịghọtago o ike mgbe m ga-abịazi na dị ego ama si. ị na-achọ ịkọwa na ọ nna gị na-enye m ego m ji aṅụ mma ọ bụrụkwa ihe m kwuru maka hapụ m na hapụ m mechie ọnụ ihe na akọ amaghị m maka eziokwu ka m na-agwa amaghị m maka ya si gị mechie ọnụ mechie ọnụ gị o nwere onye ọzọ mụ na ya bi n'ụlọ a mụ jem n'ụna m ma ọ bụrụ ọdụnwa ihe nzuzo niile m na-eme ọdụnwa mgbe ya gwa m kedu onye jere gwa afọ nwa na ego nna ya dị m n'aka ị ka na-ajụ onye gwa afọ nwa ka na ihe ị ga na-echegide kịta ahụ ka ị ga-esi wee kwụọ ụgwọ iji jikwa jee kwụ ụgwọ iji kwụọ ndị ji ụgwọ maka ịmaka nwa a mekọta emekọta jee gwa ee eh, ndị ichie ebe anyị ịmakwa ihe ya eme jee jee kwụ ụgwọ iji eh? Chibuike na obi kara gị obi tara gị mmiri ime nna gị ụdị ha ọbara gị eh, Chibuike ọbara m ọkwa ọkwa ụbọchị a ka m nọ na-ayọ gị ka inye m naanị ọkwa naanị 5000 naira isi na ijiri ego mana kwa ụbọchị ịnọ ịta anụ ịta ị na-apịtalụ pịnọpịnọ gị ijiri ego ihe nye m nke a ka m na-eji malụ ma iji ego ma ijiri ego jee kwa ụgwọ iji na ihe m na-ekwu ekwu karịkwara m na-ekwukwa ọzọ apụmaka apụmaka agwụgwụ gị apụkwa m aka jee kwa iji isochie hai ekwuru m ya ekwu ekwugo m na mbụ si na nwa a abụọ ọmụmụ ya na ọbụrụ ụmụ nwa na ihe abụrụ ọbara m ekwuru m ya na ọbụrụ ọmụmụ ya na ọbụrụ ọbara m ekwuru ya na ọbụrụ ọbara m isi m ebe nsi kedu nke bụ ebe ka nsi nke nke bụ mgbe na enwe ebe edere ya n'akwụkwọ na mpụba abịa mbịa dị mgbe m ji apụ mbata akwa abịakwa mbịa dị na m abatago ka m gwakwa ele ee ọ bụrụ na ị ka m tiwaziala gị ya bụ aka oyibo nsogbu eluela m ife ji nwoke eme ọ bụ na ị malọ ịghọtago ka dị mkpa mmadụ ka mgbe ọbụla enyochagharị m na-enyochagharị m na-amonitọ m na-achọ ịma ebe m ga na ebe m aga ọ kwasa ife gbakwa ji bata ka m e, e, e, ka hapụ ịbata gị ya orugbo na ụdị a orugbo na ụdị m na-ekwu na-ekwu na-abara m mba ee afọ nwa gekwa m ntị ka m gwa gị ekwukwana m bụọ oge ọnụ n'ụlọ a ekwukwana ka m nwere ikikere nji wee wuru nne gị wee bụọ oge ọnụ n'ụlọ a ịbụ m ọnụ ị chọrọ inye anyị <laughs> ị chọrọ ịbụ m ọnụ ya na ị nwere ike inwelu inwelu inwere ikike ị ga-eji wee bụ m ọnụ omee. mana ime nwezi ike nwere ike ahụ ị ga-ejikwa ebe ọmụ ọnụ kpeweru chineke gị anyị na-ekpelu ka ị jụọ anya ebe papa anyị nọ ka ị jụọ anya ebe di ya nọ eri mgbe papa anyị pụrụ ọ nadabeghị ma taata enweghị ma ma ọ dị ndụ ma ọ nwụrụ anwụ ị chọghị iwelu ike anyị ga-eji wee bụọ m ọnụ ka ị bụpụta ebe ọ nọ ọ bụrụ na ọnwụ ka ọnwụ ka ị bunite ana ini eh, onye ọbụmọnụ onye ekpere ee eh, holy mary nwa ekpere ịba na ị chọrọ ịbụ m ọnụ ọ dị mma Mmadụ ịka ị. Hai! Agụ. Agụ dị m ebe ka ị nọ. Agụ ebe ka ị nọ. hey! Afọ m. Afọ m maka ebezi ife ị na-eme onwe gị ife Ee. Ego dị ka ị nọ ka ọnya ajụla ajụ ka ife ị na-eme onwe gị ife a afọ nwa. afụ nwa onye ọbụla ghọtakwara na onye ọbụla nọ na chuu ihe ghọta ife na ife ị na-agabiga mụnwa ọwụrụ nke ome aghọtara m ife ị na-agabiga mana cheta na e nne gị nwee n'ụlọ ị kwesịrị ịnọrị na-akasi ihe mana nene ka ị nọ ebe imezi otu ka efe nne gị ya eme ịchọ ka nne gị nwụnarị ya afụ nwa obi afụ nwa ịma na ịbụ ezigbo ọyị m ndụmọdụ niile ị na-enye m ọ ife ziri ezi mana ị ga-ejidegode ndụmọdụ gị ahụ hapụ m ka m bie ndụmọdụ m nsi wee chọọ ọnwụlọ ka esi wee gị ka ị na ife agba gị nkịtị ọnwụlọ ka esi ife E, maazị udo abịago m ma na esi m mkpụrụ ụbọchị ise na mbịa ka inye m ego m nya ka o mere ụbọchị ise abịa ka m jiri bịazie n'ụtụtụ a afọ nwa ọkwa n'afa gị afọ nwa echeta nna ama m ka nna gị si ala ana m achọ ịkwụcha okwu ekwugharịa ya nna gị adịghị eme otu ahụ ana m achọ ekwu okwu ọ otu ahụ o si wee ọ bụrụ na ntị na-enye gị nsogbu ikwu mee ka mma na ntị na-enye gị nsogbu ejewe na nke nwoke aba egwu ọ kpanye gị ọgwụ ntị ihe m gwara gị bụ abalị iri na ise ịbịa nye gị ego o nwere ụgwọ nsị gị abalị ise maazị ude isi mụ ka ị gwọrọ mkpụrụ ụbọchị iri na ise ị na-atụkwasị onye bụ okenye nke nwe okenye dị ka gị na-atọsị iji gwa jụọ ọnụ gị ije jụọ ọnụ gị si m ụbọchị ise m bịa wele ego m ị bịazaji na nazi mgbe ụbọchị iri kedụ dị mma nna anyị ma egomo ọkwa ihe anyị na-egwu agbakwu ya mba o ime tupu otu awụ ogbuo m ikwe m egomo mma abịago na mma abịago ịghọtago m ga-ejikwa ego akụ aba ọ wetuo olu unu na ị ga-eji ike wee nata ego okenye na-atụ asị na okenye eji ike nata ego onye iberibe achọ ị na ebe a mmadụ na-akparị nna gị enwere ife inwe kwọkọm ebe ọzọ ayi papa m ji aka fosi n'ime m ka njigodo mkpuchi gị eh, na-emewe unu mechie metọpụ mpụta metọpụ gị na-emewe na nye m ego m ma ma aghọtakwa mpatan gị ahụ ọgwọ ka ị e bịara ịgba ọ bụrụ ịbara m mba ọ ka ịnata ego gị ọ riri ọma ka ejiri aji aga n'ogbo ọkwa ịma ọ bụrụ ọgụ ka eji enweta ego mmadụ ji eh, n'ụgwọ Maazị Ude bịakwa nyụwa ya ba nyere ego m obi ka ego nna anyị mba ama aba gị ya na-arụ bawa bawa ịba nkekwa ụdị udo ka nwa gị gbakwa akpa ngụ akpa gbawa okenye dịka nye m ego m biko adịghị adịghị ejide kwensi eji o ọkwa ịba gị ya na-arụ jide nke gị ọ dịghị agakwa na nwatakịrị okenye kwe m ego m agwago m gị ugboro ugboro ole na gị siere ezinụlọ maazị ude na ndị ya ziere ndị a ezinụlọ a dị njọ ndị a dị ezigbote njọ kekwentị ka m gwa gị o nwekwa ihe ndị a mere gị echi nne gị anya nkịtị ma a na-agwụọla gị mama eh, ka egwe maka ụgwọ a ha ji nna anyị njọ nata eh, anyị ga-ahapụziri ha ego anyị ka ha rie ego anyị eh, ịmazi na ego a dị anyị oke mkpa n'ezinụlọ anọ ama m na ihe na-atụ gị ụjọ bụ ihe na-atụ gị ụjọ bụ na ị chọghị ịga ịga ịga ịga nata agụ ego ahụ maka na ị bụ nwaanyị hapụ mmụọ bụ nwoke m ga-anụ ụdị ọgụ nụta dị ego nata ha dị ego ahụ ịghọtago ego a dị m ezigbote mkpa ego a bụ ego m kwesịrị iji wee wee wee wee lee ule m ga-eji gaa mahadum ihe m agwakwa gị ihe awụ na ndị a dị njọ ezinụlọ aha dị njọ ndị a nwere ikikere igbu mmadụ ha chọkwa ịma gbugburu onwe ha na mmadụ nne gị ntị ka m gwa gị ọkwa ifuru enweghị ihe karịcharịsị mmụ mkpa n'ụwa kịta anụ akarịa ije mahadum onweghị ihe kasị mụ mkpa kịta anụ akarịa ide jambụ banye mahadum ịghọtago maka na ego a na-abụ ihe ọ bụ mma na m nweta kịta anụ onyelụ m aka n'ihe anụ m chọrọ ime nya asịsị na m na-arapịa ọ bụrụ na ego anụ a ga-eme ka m tụfuo ndụ ma ọ bụrụ na agụ nwa ya egbu m ma anya m ego ya gbuo m ka m fụkene ga mmadụ esiwe egwu jide ego jide ego nna m onye ọbụla ma na o ji anya ụgwọ atụghị ụjọ maka na ọ bụ maka na ọ na-egbu mmadụ okpuru okpuru ya gbuo n'ụwa ma afụ nwa ka ebe nwa nọ kpogoro m afụ nwa afụ nwa abataghị ok nsogbu adịghị jekele bịa bịa jekele nọdịgodo anyị o nwere nchọ ịza oyi nwoke a bụ afọ nwa ị na-agwakwa ya okwu ị ma na afọ nwa dị egezi mụ nne ya ntị na-agwa ya okwu ọ na-agba ya agba na ntị afụ nwe jiri ntị anụ ihe gbasara ụka <laughs> iwe nwazie anwa wee kpọta chineke aha eh? ọ na-ada ya ka ka amụma amụma mmiri ọ na-ada ya ka amụma mmiri na ntị ọ chọghị iji ntụ nụ ihe ọbụla mmadụ na-ekwu ọtụtụ ihe dị iche iche m chọrọ ịgwa afụ nwa o nweghị nke afụ nwa chọrọ ige m ntị mama na ife siri ike ịma na afọ nwa adịghịzi ozi e ga-ezikwu nwa obi ntị ezigbo ọya nwoke onwe ozi onye ọ na-achọ ige ntị chaa chaa chaa mama mụ na nna m si agụ anụ ugbu a mfụ afọ nwa n'ezi jekwula afọ nwa ebido ngwawa afọ nwa okwu afọ nwa arapụ m ebe a pụọ apụ m ebe a jewalị mana ife dị n'ime mmụọ m gwara m sị m na afọ nwa nọ n'ife mgbu afọ nwa nọ n'ife mgbu o, maka na omume ọ na-emegasị ugbu a abụ ozi omume m ji wee mara mgbe mbụ ịmakwa mgbe mụ na afọ nwa bido oyiba mana omume ọ na-emezi kịta aghọtazi m chaa chaa nne isi ihe enye afọ nwa obere oge mmụọ m na-agwa m na oyi chenji hmm, ọ ya taa azụ maka na afọ nwa a mmalụ kịta abụrụ afọ mma mma m mana mụnwa si obi na-agụ ya okwu ọ rapụ m ọ dị ọzọ ege m ntị hmm. chaa chaa ogeghị m nne ya ntị oge dum ntị <sighs> bata n'ụlọ a taa aga m eji aka m na-aba dọwa ya agba n'omezele gịnị ị na-adọ adọ adọ adọ ka agụ chekwa ka ngwa ị na-adọkwa ife amarakwa na nwa mụ na ị na-abụ ka ọ bụ ọ bụ nwa ka ọ bụ adọbụkwala m ya ị mana ọ bụ mgbe a na-ere mmadụ erego m nwa mana nsogbu adịrọ anụgo m ete ikwu mana ife ị ga na-ekpere bụ ka ọ bata maka agụ ga-ada ọ ga-anwụ ọnwụ ike ọ e bata n'ụlọ m na-eji ike niile m wewe hapụ ọbara uru ikwu ide were ike niile anyị wewe jekwa ndị ji ụgwọ ọ gịnị mere na ijiri ike niile afọ wee je dogbusie niile iji ụgwọ ọ bụrụzie ike ike niile anyị nwere iji bata n'ime ụlọ wee dogbuo elu m nwa ike na-eke n'ụlọ ọnwa ife mere nwa ma ee ọ bụ imekọtagodi ọnya nke megbula eme ma ya bụrụzie na imerụrụ ya arụ ọkwụ mgbuo gbuo onwe m na na iju ụwa anyị pụta agwụgwọ ike na-eke n'ụlọ ịba apụọ na ụdị eke ike chere ka nwa ibeta nwa abata ebe a ka mmasị nke ị ga-eme amara batanụ ka afịka ọbata ndị ji ụgwọ emerụfa gịnị mama kedu onye bụ papa chibuike ọkwa mmadụ ka a na-agwa ọkwa mmadụ ka a na okwu kedu onye bụ papa chibuike otinye aka na-agba na-enene m ka m ya zuo efu njụkwụkwa gị ajụjụ a nke ịtọ aga m eji aka mmegbu gị aka na aka m na-aba n'anya ewere m ya lọpịa ya anya gị kedu onye papa Chibuike ka isi ajụ m onye mpa Chibuike ịmazi onye mpa Chibuike eh? ịmazi onye nwe nna Chibuike ya oke ị na-ekwuzi na m bụ onye ala ama m onye papa Chibuike na-ajụkwa gị onye papa Chibuike hmm? ama egosi gị mmeji mmeji fa tiwa yi obi fi sẹ mmeji fa tiwa yi si mọ ọbi ne bọ mi bọ tibi kẹ gunwa náà gunwa náà gunwa kwa mmeji fa tiwa yi si. ọfún wọn bí mi. kẹlẹ́ bàbá tibi kẹ ọ̀dọ̀ ọ̀dọ̀ kẹlẹ́ kwa. ọbí náà kọ́ ló bẹ̀rẹ̀ yà kwa mi. kẹlẹ́ bàbá tibi kẹ. ẹ kí ló bẹ̀rẹ̀ sinamọ́ bẹ́ẹ̀ mi lọ́dún fún ọ̀nà ọ̀sọ́ ẹ kí ló bẹ̀rẹ̀ sinamọ́ yẹ kó sàmà yìí kí ọbí náà bẹ̀rẹ̀ yà kwa mi. mẹ iji bẹ gwe gbọpia iji bẹ gwe gwe. afọ nwa afọ nwa ọ kwa nne gị ka ị mere ihe a afọ nwa. afọ nwa tọhapụ n'ụmụ hei hei chimo hei bịakwa n'ọkwa na ara o hei bịa ajọ nwaanyị ọkwago nwa ị chọghị ịgwa m eziokwu kịta anọ a afọ nwa gịnị ka ị mere nne gị ya ị chọrọ ịgwa m nke bụ eziokwu onye bụ papa Chibuike eziokwu gịnị kwanụ nke ka m si mara onye bụ nna Chibuike kwa n'afọ nwa gịnị kwanụ ọkwa gụnwa ajọ nwaanyị ọkwa otu a ka isi wee gbuo di gbuo nna m gụnwa onye alụla anyị nwaanyị ọjọọ gee ntị ka m gwa gị ọ bụrụ na ị chọọ ka m tọghepụ gị aka gị n'ụkwụ gị ị ga-agwa m papa Chibuike afọ ụwa gị ka m mesi mara onye nwụga papa Chibuike mm. ịma azụ onye nwụ nna Chibuike nwa m ọ gịnị dịkwa dị ya ikwu eziokwu ị ka na-atụ asị ị ka na-atụ asị ọkụ ya hapụ ya na ebe ebe a ka ya anọ otu aka esi wee nọla ebe a nọla ebe a taa nọla ya echi nọla ya nwanne chi nọla ya na-aga gaa ya na ịchọ ịkwa m ịgwa m nke bụ eziokwu onye papa Chibuike ịkpọkwa m nne gị ahụ nye bụ ịkpọkwa m nne gị ahụ ọzọ ewuru m ife maka kpuwa isi afụ nwa afụ nwa ọkwa nne gị ka ị kedoro na afụ nwa abịa tọpụnụ m bikonu hei hei Chineke mana ọsọ mụ na gị na-abụ ezigbo ọyọ ọ nwere maka na ị na-anya otu nne esi ekwu okwu efu na ọ bụ na afụ nwa akpachara anya akụkata akụkọ nna akọwa akụkọ nne anyanwụ ife ya abụ ife dị njọ ga-abụ ife dị njọ m mbọ nwere ike ọma nke su ya gba mbọ mana afọ nwa mana afọ nwa bụzi na-agwazi okwu ọ na-agharịpụ agharịpụ ọ sịghị ife mgbu megwuru na-emekọnyere eme m ha olileanya ife ji ekwuru bụ na nye ife agwụgwọ m ike o nwezi okwu onye ọ na-ekwu ọ na-anụzi cha cha ị na-agụ ya ọnụ ọha ege ntị nna agụ ọha ege ntị o nwere kọ ya ada anachi ya m back to Lagos eti m uchu n'ife m na-eme onye ọbụla nwere kwuru ibe m nke enwere m mkpa enwere mkpa ekwuchaa anya ma nrapụ afụ mma n'ọfụ mba anya ma nrapụ ya chacha onye na-agwa ibe ọ na-eto afọ afọ mgbe ị na-ekwu maka ebe ka ị fụrụ ya ebe ka ọ nọ o kweghị nke a na-achọ ka azụ azụ ọ na-agbapụ agbapụ infat nya ife agwụgwọ m ike o ka bịa nnachi ya na onwe ife ahapụ na Legọs ya bataba ka ezi nwanne biko mgbe a na-ekwu eteka ọ na-adị mma nwoke nọ n'ụlọ ọ bụrụ nwoke ọ bụrụ nke ị nọ n'ọpịa mkpụrụ amụ mba anọrọ m na ya ihe na-akpọ kịkịkịsị kpọọ ya akịdị ị mara ebe kedu ihe anyị kpọọ Chibuike ka ọ gịnị ebe ọ bụla ịma ọnọ chọrọ ya gawa ebe a maka o nwee ife okeke nwanyị na-ajọ ntị njọ ọ jọgburu udene gbuo nkakwụ na mmadụ ga-enwe nwanyị mana o nwa ọ ka mma na mgbaaka mụ chọrọ ike jebe ebe e. ebee ka esi mụ chọrọ Chibuike jebe ikolobịa dị otu a ịnụ na chụpụrụ ya n'ụlọ kinu na ọnwa ebe si asị ya jee ka oje nọdụ ị na-asị nchọli ya jebe chibuike aka bụ nwatakịrị na-eche ala ka a sị ya na ewere ebe ọ nọ na ọ kwesịrị na ngeje kpọta ya ka nchi ya ala olu gị ife ji dị mkpa eme na ife m na-agwa ya biko na abatago mbe dị ma nọdụ ọfụma o nwere ife ga-eme ka nsị na be dị ma tụpụ okwu ilo si na nna eje ebe ọbụla e mba nụnụ na-eje nna eje mba anọdụgo m egbunyego m agada gbachila ụzọ ife mbụ ịnọ na be di m mara m achụpụ m mụ amachụpụkwa onwe m wepụkwa anya n'ebe a ife be di m ka m nọ ọ dị ka eri aghọtara ife nne o ife a m na-akọ bụ akụkọ ịkọja o si na ntị nke o si na nke ọzọ pụọ kọwa ka m ghọtara ntị m yọọ ya hmm? gee ntị ka nta ụkwa jee eze kụọ nkwa n'iru akpọ maka okwu a na asa anya ọ ebi ọ dịghị ebigbo ife m ime ka ịghọta bụ ma ngụnwa gụnwa bụ ezi nwanne ebe ize bụ ezi nwanne anyị ji bụrụ ebe a na Chibuike achọzi m a ọ bụrụ onye kwuo ife ya efu achọzi m n'ụlọ nke kachasị nke bụ iru ebe ahụ gwa Chibuike si ya na nsị ya jee chọọ onye bụ nna ya na ike ịbụ nna ya agwụgo m ọmụabụ udekwu onye chi mere eze cheka ngwa ya ịchị ikwu nnọọ ụdị okwu a ịpụta ife idozi onwe ya ọnọdụ kwue na ọ bụrụ ịkpalụ mmanya n'aka amara m mmanya na-ekwu ka na-ekwu mana ifuko nke anyị na-ekwu nwa ahụ okwu mmanya ka ọ bụ mbanụ na ka ị na-agwụ ya agwa m na mụnwa bụ ezi nwanne ego na be di m na o nwere ebe m ji azụ eje balans go m ọfụma ịda anụzi ị na-esi mmanya ọ dị ka ọ ga-abịa nọkọta nọkọta ịkụ aka na si na ịda anụzi otu isi n'ụba na izizi ka ị ga-esi wee nugide wee lue na mmụnwa bụ ezi nwanne asị na macha azụ ịnụ si na ma chọrọzi ịnụ ịkwalụ mana kịta nchọ ịdị na-anụ a ga na-anụ aga m anụ eme achụmụdu m agwasị ya mee hei mekwa afọ ahụ mụ aki buru mmanya n'aka wee na-asị na m pụọ na be gị <laughs> ah! adị agwa ochie ntị na agha echi nọ mgbe ibu ya gbabara ọgbaba hmm? mgbe ọ bụla ibi ya ji wee ọsọ, ebe a na efe jekwuru ya ebe ọ nọ achọkwa m ikwu ya ọzọ do? Mama, happy, Miss. nwanne ha niile na-agwa m maka nne m bụ asị nọọ ka m wee ka m wee kpọọ ya asị eh? mụ na nne m amago eri mgbe amakana na nne m abụghị onye ga-azọgbu nwa anwụnta mana ka e ka ọ ga-adị ma ọ bụzie na emesịa ọ bụrụ na aka ya adịghị ọcha mba mba mba mba ọ ga-abịa ihe jọgburu onwe ya ma ọ bụrụ na m kwele maka asịrị ndị mmadụ na-akụ wee ya saa ezinụlọ m ọ ga-abịa ife jọgburu onwe ya si batazie n'ụdị ebe a na echiche ọ mama ọ na-adịsị m ka o nwere ive ị kwesịrị ịgwa m ịgwabịa nde ndebe bụ a enweriri e e ive kwesịrị ịgwa m ịgwabịa m ị kwesịghị na-ege asịrị niile a na-akọ n'iro hmm. mana nna hmm. o tegokwe m n'oge ị na-ekwu maka ihe gbasara akwụkwọ gị ka ezinye Nne, ọnwụ papa anyị wepụrụ uche m na ife gbasara akwụkwọ. Maka na ị tiri uche gị na ya. Ị buru uche gị na eti ihe gbasara ọnwụ nna gị. Ọnwụ na ị ga-ege m ntị, wepụ uche gị na ihe gbasara ọnwụ nna gị, wepụ uche gị na ihe gburu ya ka o si nwụ, ihe wepụ uche gị niile na ya. Maka a sị na ọ bụ na nwata etoghị eto jụọ ihe gburu nna ya, ihe gburu nna ya egbukwu ya, nwa m ị chọrọ ịnwụ. Oke mana ọsọsọ gị bụ onye m ji. Nna achọrọ m ka iwere obi gị niile tinye na ihe gbasara mahadum eh? biko nna hmm? ka m sitọpụ ofe oh? a echezikwana eh, kanda kanda isi efi ịma na ọ na-adị mma ọ na-atọ ụtọ na ka ndị sie efi ya na okporoko mama ị mara ndị ọfụma ka edi ihe mee iji ha wee jee chọọ ịchọ ihe bụ nke gị ee eh? ọ dịkwa nke onwe ife na-ezolu m ezolu o nwekwe na ife na-ezolu m ezolu ọ ife m na-achọfụta iweregodo ikpe a jee jejekwuru ndị uwe ma ọ jekwuru igwe obodo anyị ndị na nyekwa ndị aji iwu na ndị ọrịa ajụrụ apụtarị gị ọnụ maka na onweghị ihe nji n'aka gosiri na ọndị a bụ nna enweghị imechakwa ya ọ ga-adị nnọọ ka ị na ebo ha e, e, ebubo ụgha mana gị na onwe gị mana ọ bụghị ebubo a ga na-ebu ha n'aka fadenifa nwa m hapụ ihe a hapụrụ nnọọ chukwu ga-eruo chukwu gị a ga-agba ihe niile n'anwụ mọltụkwazị ọ nịchọghị ịṅụ bia ọ mọltụ ka nna m ka m nke ụmụ akwụkwọ nga abụ m onye aṅụrụma ka m bụzi onye aṅụrụma ọ mgbe m nwere ego ka unu enwe nwa <laughs> na bụrụ na iru na skuul unu ịṅụba mana mụ na gị nọrọ bia ka ya na-aṅụ yọta mba otu a ịma na ọsọsọ abụzi ofu nwa achọghị m ka anyị ṅụ biya bịa mara ahụ abịa were ịṅụ biya na marazi m bụrụzi ọ dịzi aga m abụ onye aṅụrụma adamasịkwa na ịbụ onye aṅụrụma mana <laughs> nwere kịta biko na o bụ uche chukwu ma eji eburu ofu nwa ee o ji ọnwụ ọsọsọ ka ihe ọzọ dị gị bụ na mụnwa sikwara ka agwa gị na apụka ma ga nga ga-agbadakwa ọrụ ga ka ndị nne m ọtena n'aka na so nke ị na-ana ka ya ọ na ma ma mana nne m ka nchewere ihe ori amaka n'ibe na-ekwu na gị amaka n'ibe na-ekwu na gị isochie echekwa mmasị na o furu nna ya si wee eji m anya m na-aba afọ ya ya na ọ baziri na mahadum n'ụdị na ọ gụsịa ọ bịa nara anyị ụra anahụ na ara ihe niile anyị nwe <laughs> ọ dị ọ eme na eme na biko ekwekwana biko ekwekwana eh? ka anyị kwụzi aka tie elu nwokwukwa akụ eme eme nụ eh? otu a isi na-edozili m ọnọdụ akụnụba niile anyị na-ata afụ na akpatụtụ kọba na-edelụ m ka ọ bịa bịa bịa kpụkọrọ fa ncha na ọgịnị medụ ekwekwa na anyị mara ife ị ga-eme mee na ife anyị ga-eme chibido tata mebịa ta nkịta na ndị ga-eme m mba afọ ka mmadụ nara anyị ụlọ eji m anya aba afọ ya hmm, Medyo mahal. Medyo bulungan. ఇరిగి పోయి తాత ఏ hey.

Hmm? <laughs> maka na ọgụnwa gbalụ mbọ ife niile na-eme nọ gbaa mbọ ka ịfụ nnọọ na ịzụ m na n'ụlọ akwụkwọ na mahadum ekene ihe dere gị nne m ịghọtago hmm? eji m gị ụgwọ ụgwọ m ji gị n'ụwa amakwa ma m ga-akwụtanwu gị akwụta mana m ga-agba mbọ otu ike ma fụ na okpofụrụ wino mmagharịpụnata gị o ihe ga-eme ka ngharịpụ gị n'ụwa na ihe ị ga-agba n'ụwa awụ hmm, hmm. sọ gị wofu mkpụrụ nwa nji adị ihe gbasara akwụkwọ gị ebu ya n'isi hmm. ee obi bụ m aṅụ nnọọ kedu ife isiri na-ajụ gị ajụ <laughs> ka mụ na na <laughs> Pino Pino nwa. Pino Pino. Egbugo m gwa gị eziokwu ụwa dị ụtọ. Onye mebi ụwa ọkwụ anyị mụ a ka a ga-enye ego na Pino Pino. Enweta m ose foto a ga na-atọ. daalụ na ọlụọ abụgo m nnọọ ka isi azụ ya bụ afịa <laughs> daalụ nọ daalụ nọ daalụ ọlụ <laughs> nwaanyị bịa bara m nye ọma mana gekwa ntị tupu m lụọ ụlọ ka ọ bụrụ na ibulu gwongwongwo yi si be m wee na hmm, afụgo nke isi anya a na-azụ ọnwa a na-azụ ibie mana ọ bụrụ na nweta anyị ma m na gwa m gị ife mmụọ ji ntị ọkụ eme onye bịa palọ ya ekwe ka ndị kọstọma gụcha apịa na biko ọkwala otu ka ise mesị na shọp ịpa mụ ka mfe na-eme gị nwoke bi mana mma asịrị ya asịrị o nwere ife ga-eme ka nsị alịlị maka gị ka ga-ejisizili ya asị otu mụ na ị na-abụ dị hai ngagwa ike bụ oziokwu otu osu wee dị ife na-ajụ nwoke mbụ ka mmadụ anyị ga-esi wee hazi nkata anụ anyị na-akpa ka ọ wọla ife nkata gị na onye ka anyị na-atụrụ ka mmadụ anyị ga-eji mesị na ya mụ na anyị na-abụ ịkpa nkata nsogbu adụrọ ekene m nnọọ daalụ ka isi wee mee ka mmalụ ụdị ajọ akparamagwa nwaanyị nna anụ nwunye nna anụ na-ebi ajọ ndụ niile ọ na-ebi daalụ rinne ya mana ị ya abịa ka ị naba bedi ka ị naba bedi inu ọsị nke anaba ebe ka ị naba bedi ya na nọ ebe a ị na-asị m bịa naba be m ka mmeza gịnị ebe mụ na ebidogoro ije ifunugo mmadụ na-amaga akata ije ofu na arapụ ibe gbanye ọfịa ọ mụ na na-abụ otu anyị bidoro ije anyị ga-ejelu n'isi ije mụ na anyị bido na anyị ejelu ya n'isi chekwa ntị ọ nwoke na-aṅụrụ ala ọfụma ala nni ọfụma isi na-ezuru oke ụbụla ya na-achịkọrọ ọnụ e, na-enwere uche ya enesịa gị n'anya na n'ife afọ ịnafa ife anyị na-eme eli na ajọ ndụ a niile ịnafa ebi eli nwoke a na-esi anya ọsịkọbebịa anụba anyị dịka nwaanyị ee ka gị na ya na-abụ bilikọ mba mba mma dị misteki ya mma mmemati ya emechaa chaa ee ije mụ na ibiri anyị ga-ejelu ya n'isi anyị ga-ejelu ya n'isi mụ na anyị na-abụ ị ga-abịa ka ị naba na ịfụ na nna ọrụ abịasịkwa n'ụlọ ọrụ m ọzọ bịabịa kwuyeli ife anyị na fe ekwuyeli echekwa nna eh, oji okwu anyị ka na-apụ nna sị na anyị ga-ejelu ife anyị n'isi ala na e. na n'udu anụwa ekwu nwoke anụwa eh, onye eh, mmụọ ma nwoke dịgoro ife ọ na-akọ eli ka nna ọ na-akọ ife anụwa goziere nwoke m na ime arapụ na iji a na ime ji m aka na abụ na anị kwe ụdị mmadụ isi emekwa na ụdị ụma rapụkere blọk na mmiri amasị gị ka ị na onye mmiri na aka mara anya ị na-eji na-ebu blọk mmiri ma a na m agwa ife dị mkpa ee mmụọ na-ejekwa ebe ọbụla mụ na anyị ga-ebunye n'ebe anụ a ezi nwanne ezi nwanne m ama m na obi bụ gị nọọsụ aṅụrị na-ejide m aghọtara m ife na-akọ akọ aghọtara m ebe isi apụta ma m ebe ị na-eje ma ebe isi apụta ị na-eme anya ifu na ọnọdụ nọ m ya dịrọ m mma obi adịrọ m nsọ chaa chaa ee na biko gbachalụ m nye m efe ka m chụọ ife na-achụ m ọ nwee ife dị m mkpa m na-eso mara ife na-akọ ị na-akọ ịsọ ka mmefe nna eme biko ịma <laughs> ka asịrị si efegharị ịma ka o si efegharị ọ na-efe dịka ojiji ịma na ị na ada akpọ m emecha amaghị kpọọ m onye iberibe onye ihuru ihu i na m amara ife gị na nwoke na-eje amakwana m ife gị na nwoke na-eje bido n'isi ruo n'ọdụ ọ bụ na iche na m amara asị ka ama m mana agbachi m nkịtị maka ama m na onwe onye zuru oke na ndụ a nkata niile ị na-akpa bụ otu ị ga-eje si nụọ nwoke wee gha izie m isi n'ọfịa chefuo na nnọ kamgbe na-ata afụfụ na-azụ nwa ọbụrụ nwa mụtara ị na-agwa m okwu otu o si sọ gị na-anabata na-eri maka ebiri si na nwoke na-eri n'ude na onye chọba onye ga-eme ka ya naanị ya ga-ebi wee nagide efeta m dịka onye nzuzu obi wee taa gị mmiri wee sikere chụọ ude iru onye chi eze ka m bụrụ onye ụwa ga-amụ amụ amụ na gị na-eme gị na-eme otu o si wee sọ mana ka m gwa gị ofu ihe ị ga-ebu n'obi gị mgbe na mgbe ọbụla nna amụrụ m si na onye taa ya n'isi eze ụbụrụ ya taa ya n'ike n'ime eze anyị ikwefa ka isi wee zọbe bịa palọ mm, na ọ na-adị ịkpọba ọnwa ịkpọba ibia ọ ka isi azụ wee mm. mm. kọzi ahụ mbe ya agwazi mgbe ya dozi ihe ọdụ bụ adụ Get away here, awọ ọ bụrụ mara Hey! to Hey, Hey, the

nsiki na mfo nwa de, ude ebe o ji aka ya piwe nwunye nwunye anwụrụ ekwesịkwụna ife ọzọ ekwesịkwụna isnagị kenke okenke akụkụ kenke onye ana kenke nwa pigbuo nwunye ya o mee n'anya m na-abụ n'anya m isiokwu kịta kịta ka o mee Hey! biko cherenụ chere na onye nna achọ ka m afọ nwa biko biko onwe ihe mmegị biko gbaa gị mere m ebere biko gbaghara m ihe ọbụla m mere chefuo agwero nke mkpacha anya ma mana ihe na-eme bụ ka ọ dị mma ka ọ dị mma ka anyị zuke n'ike na ezinụlọ ọ nwunye m na-eme ihe niile a na-eme ma ogbugbu egburu nna gị ma nke. nna m ọ ya nwa m mechaa ihe niile nsị ka m wepụ ya achọrọ m ịga nga biko biko unu ekwena nwa biko biko Hey! Open Hey! Hey! Fly. Cha! Ha ha ha! chimo oh, ezi nwanne ezi nwanne gị ihe mere ka mbụ ezi nwanne wee di ebe ebe ntị na m enyere ọyịm m nwaanyị aka ihe ọma m ebu chụgbu ihe ọma m wee napụ m di m wee napụ m ude di m ee ọ ga-adịrị ezi ọ ga-adịrị ya na mma a na-asị ọgọmegbu na ọgọmegbu na nke a nọbụ ya na-achọzi gburugburu ya ama m na ya bụ nwaanyị nọ maka ajọ afọ ọjọọ na ajọ agwa ya ụmụ dị ife mmelụ na nna m anụrọzi ya dịka nwunye maka na ọnya bụ onye ọ kwesịrị ịnụ tupu o wee nụrụ amasịrị ife ndị ala Onwe ya ala ma anyị nọ n'ụka ọ gwara ife niile na-aga n'ezinụlọ afọ nwa nnọọ ezigbo m ezigbo nwunye m ezigbo nwunye m No. Nna, afọ nwa. Afọ

na onye bụ onye bịa n'ọfịa ebe m tọwọ wee duute m wee duru m wee gaa n'ụlọ ọgwụ bụrụ na m onye ka dị ndụ n'ala ndị dị ndụ n'ụbọchị nke taata eh? na ife ọzọ m fụzikwa na nka m ka m jee nta hmm. ihe ọzọ m fụzikwa bụ e, ebe m nwetara ozi onwe m n'ụlọ ọgwụ akọ wee kọba eziokwu wee sị na awa m mgba n'isi ndị atọwụrụ n'ime ọfịa na ọha ahụ ize nwatakịrị a na-akpọ Chibuike ya bụ ihe gbata anụ wee bịa dupụta m duru m wee duga m n'ụlọ ọgwụ hmm, ebe a nọzi wee bụrụ na nka bụ onye dị ndụ wee jikwara anya m abụọ wee na-afụkwa ezinụlọ m wee na-afụkwa unu kele dịrị Chineke kịta anụ a ka m kwetara na Chineke bi n'eluigwe na-aza ekpere chai o Chineke bi n'eluigwe ịbụ odogwu ibi n'eluigwe ọgọdọ gị na-akpụ n'ala Chukwu na-aza ekpere Chukwu dị mma onye na-aza ekpere Tiogo! ngama kịta anyị eh, magụ ụlọ ọ na-adị na emecha m siwa adaka nwanna nwa agwa gị zie na ọ ọ bụla adaka abụ eji ọkpọtiwasị agha enwere biko ọkwa na-amaghị ama ọkwanụ maka na nna m furu efu ka m ji wee kwuye n'ihu jọwa gị biko papa biko gbaghara merụ m ọkwa nwa gị ka m biko biko aga m efe gị na ndụ m niile aga m efe gị ma n'ọnwụ ma na ndụ mana aga m efe gị mee mmekọtakwazu were ọnụ mụ si ọzọ na ichukwu adịrọ taa ugbu a ka m kwenyere na n'ezie n'ezie na ọ bụ naanị gị bụ Chineke nke nwere ike niile dị n'ụwa na ọ bụ gị bụ ọ ga-agbanwe agbanwe ọ bụ bụ ọ bụ gị bụ ofu onye a na-akpọta ugbo eze ọgụ ugbo Chineke biko biko gbaghara m gbaghara m na-amaghị ama na ọkwa na-amaghị ama ọkwa na nwa gị na mbụ biko akwụkwọ nsọ anyị na-agụzikwa na ọ bụrụ na mmehie adịghị na mgbaghara ama ndị biko biko gbaghara m biko biko gbaghara m ezi Chukwu biko gbaghara m biko mmeri nne Jesu biko nyere m aka ka ihe ọnwa biko ya gbagharụ Oh, my God.